a a egbe na oge na-achụ mmadụ ọsọ nwere ike ịnọkọta gbakọta egwu oge oge agwụ mmadụ ọ naghị afịa ahụ ụmụ ibe anyị ekene ụnụ anyị nwawo ndị ndozi ọdịnala igbo anyị na-ekene eke kene ori ekene afọ kene nkwụọ kene ndị mbụ kene ndị ọkwụ na ndị ekene kene ndị bụ ndị ndozi ọdịnala igbo anyị sị ọ na mma ebe ọ bụla ụlọ bụ ndị ndozi ọdịnala igbo na ọnụ ndị ahụ họtara ahọta ọnụ igbo ahụ a na-ekwu okwu nwanne <laughs> isi mkpiri na-akpa mkpi isi mkpiri na-akpa mkpi isi mkpi dị na-akpa mkpi ọwụ ndị ahụ che na ha abaghị uru ọwụ ndị bara uru n'ụwa ndị che na ha bara uru enwe uru ha bara ndị agha che na ha abaghị uru bụ ihe bara uru ndị bara uru nwanne mara kwụnụkwa igbo nsoro ebe a uru bara uru ọ igbo ka a n'ọbụ na ọ bụghị bekee ịma na igbo na-agba ndebe anyị aji amụ nwere some people si ha na-asụ igbo mana ịsụ igbo ha atọ ntị biko ọsị gịnị ọsị gịnị <laughs> nwanne ọ bụrụ na ị mara ihe bụ mmadụ ịnụ okwu okwu wee ghọta ya soro ihe. nwanne ọ dịrị izi ọ dịrị izi ọ bụrụ na ị mara eziokwu jaa onwe gị ike ị mara eziokwu jaa onwe gị ike ọkwụkwa misteki a na-emekwa ya eme o. onwekweghị onye gasị n'ọdị above misteki n'ụwa emeka onye ọbụla na misteki n'ụwa ahụ but if you can understand and realize jaa onwe gị ike nwanna ọ dịrị izi ọ dịrị izi because the same person nyere gị anya the same person ga-ekpu isi ndị be anyị ji wee sị na agụba amara onye kpuru isi agụba ji mara onye kpuru isi onye kpuru isi agụba ji mara onye kpuru isi mara onye kpuru isi agụba ọnụ amara onye kpuru isi ụmụ ibe ọkwa ifuru mkpu anụnwa anyị na-eti <laughs> isi na iche na mkpu anụnwa we go just like that your stress will increase your suffering will increase ọ ka mma na mmadụ anụghị ihe dan na enwere ihe mere eji wee gị ntị nwee ihe mere eji wee gị anya nwee ihe mere eji wee gị ihe mere eji wee gị ọnụ ihe niile nwere ihe ọ na-arụ n'ahụ mmadụ ihe niile ibu nwere ihe ọ na-arụ aha e ka a sị gị ndị Igbo na-akpọ blindness isi okwe ma the same head ka ndị Igbo na-akpọ isi o why ndị Igbo ji akpọ the same head isi ahụ isi why maka na ebe aha will come your, your blindness will not come from eye your blindness will come from your brain blindness come from brain ọ bụrụ from eye that's why eji wee kpọọ ya isi maka na ihe ji gị si n'isi gị a sị na mmiri si n'isi gbarụọ ọgbarụkọ mmiri niile ụmụ ibe ka unu gara kasị na m agwa ha unu sọnsọ the right ị nwere here on earth to have a land is ihe a na-akpọ certificate of occupancy i say it every day but ị chọghị ịnụ don't want to hear emesịa onye ka ị ga-eblem isi ọwụhụ nwa bekee isi ọwụ china o leta ọwụ china ka anyị ga facility n'aka ọchọọ kristianity ọchọọ islam ọchọọ judaism ị naghị anụ ihe since a na-ekwu ihe ị naghị anụ ya ihe anyị na-ekwu everyday ịnụbeghị ihe nekwa ebe mmiri si baa n'opi ụgbọgụrụ isi m mba n'ọnwa bekee because de kem ọkwa the same church aha ka ha ji na be ha eh? because don don't agwara m ụnụ here n'i only thing ị ga-eji arụnwu kọmputa because you understand ịghọtara the only thing ị ga-eji emenwu plan ka o fee because you understand the law of gravity that is why you can lift aeroplane ọ bụrụ na ịghọtaghị law of gravity ka ihe ga-eme gị ị ga-eji wee rụọ aeroplane at the first place the secret is hidden in telepathy telepathy is an allegory but some people chere ha ga-efepụ si n'ime mmiri fepụ na-efe na-efe n'ikuku some people iberibe chere ha na ha ama na nna ha debere ha dị telepati putin telepati in practical form ka eji wee rụọ plen rụọ moto rụọ ụgbọelu just put practicalizing telepati but ngonwe ị chọrọ ka isi n'ikuku fee no ị chọghị ife physically but a gwara gị na telepati wụ to manipulate the energy put them in form no njin moto putin putting the energy in form that is what simple ihe o mean but nke gị chọrọ ife na ikuku anaghị afụ ya anya ee nna nna ha na-efe efe telepati ha na-efe efe nonsense akọ na uche adịghị mmadụ onye iberibe iberibe iberibe abụghị ezigbo ihe but m na-agwa gị na the capacity of a computer depends on the program running in it nwere ike gaghị ekwe the capacity of a computer is a program running inside it likewise human being jee jee watch ya american movies watch ya european movies and watch ya african movies that is a program esi na ahụrụ ama ụtọ nsị inesia the movie ọwụ mmadụ dere movie ahụ mmadụ dere this movie bịa na african movie ọ mmadụ dere ya bịa compare the two then that will tell you how the society we look like because ihe onye nwere ka ọ na-enye It's as simple as that. the program running inside us as a people is a corrupt version of our ancestors human being is a program whether you like it or not so everything ị na-afụ ị na-afụ si n'ụwa niile everything you see is not it doesn't, it doesn't exist they are all programs nothing exist all program from a to z where is your own program kedu your own program enwe program no you don't have and ị na-ebe akwa na complain america ihe m na-agwa gị america knows it israel knows it european knows it. that's why your problem is not a problem because ị nwere program you don't have a program kedu ihe onye na-amaghị ebe ọ na-eje where are you going you don't have a destination you don't know where you're coming from you don't know where you're going you just talking about country nonsense ta chibapụ gịnị ka ị na-akọ you don't know where you're coming from you don't know where you're going where is your curriculum where is your program you are on in empty space earth wee empty, empty space ihe efu is in empty space ka ebe ị na-aga ijos gaa na desert nnọọ na desert ọ n'etiti mmiri osimiri na-akọ na n'etiti oke osimiri eh? n'anya n'aka nri there is nothing there n'anya n'aka ekpe nothing there the only thing that makes you give you right here to live but ihe na-agụ na amadioha because o nyere gị sense of belonging o nyere gị sense of where you coming from nye gị sense of where you going your destination not just the name amadioha amadioha go with all so many things included you got a computer don't just run with only a software no computer have memory computer have ipo o nwere so many different aspect of computer ịghọtara so mmadụ agaghị apụta nnọọ n'ụwa na-akọgiri akọ nwanne ya awụ nkọgiri just a disgrace of a race na-abụ n'eziokwu just a disgrace of a race it's just a grace of it because ọ bụrụ na ọ bụghị ya nwanne amadioha nwanne nwanne need any permission from anybody is your is a program is is a program you don't need any permission from anybody likewise jesus american or, or european don't need any permission from you to talk about jesus you don't, you don't even have right to talk about jesus ha mere mistake to brought it for you at the first place ọnwụ na ndị europe mana ị ga-akọrọpt datin ha agaghị ewetara gị they cannot give it to you because if you remove jesus most of us cannot have brain, brain again to think if you remove european system in our 90 percent of ndị isi ojii they will not have common sense anymore because what gave you common sense is the program they put in you our people 100 percent inside their mind is western philosophy christianity and whatever so remove that thing and tell me what will remain what will remain nothing that is why if ndị na-akọ jizọs asị ha kristianity asị ha ịma na onye a onye iberibe wepụ godi dat kristianity just gaa na kọmputa wepụ the program from the computer and try the computer mama ọ ga-arụ ọrụ wepụ godi the program and mama kọmputa ha ọ ga-arụ ọrụ ọ gaghị arụ ọrụ this is ihe ndị mmadụ na-amaghị ị na-agba ha something just like that nwanne life is not that everything you see here on earth is a program that's why everybody have their own chinese people have their buddha you ndị e, e, e, ke ha na-akpọ ha ndị indian nwere hindu europeans nwere christian ọwụ na ha ama ha na ndị ọzọ adịghị judaism nwere torah their own judaism jewish people ndị ndị arab nwere islam this because is a program is called program o nwere mgbe chukwu si n'eluigwe amadioha si n'eluigwe pụta sị gị na afọ ya bụ amadioha yoshosho oh i created the world from today my name is amadioha enwere mgbe ọ na ndị mmadụ na-amarịkwa ihe enwere onye ifụrụ gwara gị onitin ihe azụzi program you got to go so you are the creator you are the creation so ọnwụ na create this program this program begin to manifest you must have educational system based on this program ndị igbo nwere educational system very far far ahead of today's education which we know ndị igbo nwere religion far far ahead than today own ndị igbo nwere value and morals all these things we have them here in those ordinary 120 percent. so is our own program and we are proud to say that the foundation of ọdịnala Igbo is based on Amadioha olesi ma enwere ọdịnala nke ị na-eme mụnwa amaghị nke ahụ awụrụ program nke ahụ ndị kwe na ndị ekwe na akụsara akụsa because it's incomplete every program must be complete if not the computer will not work ịmaghị if you remove any single program computer ọ gaghị work ịmaghị so ihe ahụ ị na-ekwu ọ dị complete ihe ga-arụ ọrụ na brain somebody's brain ka a na-ekwu okwu and that the same program ị ga-eyuzie wee nwee educational system based on based on earth and oga ga-combine with the information of the earth if not oga work ị gaghị arụnwu plan na because you need the earthly information to build the plane to build the motor to build telephone how can you connect the wave ọwụ na work with the natural force how can you use wave to do television Ogbunna school ka ha ji egotara so ị na-achọ ịgwa na ọ bụrụ na information of that school a correspond to the natural element na ọ ga-work ị eh? eh? na-achọ ịgwa m na school that is go na school about wave na ọ bụrụ na correspond to natural gravity of the earth na na the plane ga-eri nwen ị eh? na-achọ ịgwa every educational system must correspond to natural force if not ọ gaghị work I'm joking. ụmụ ibe dịka anyị si wee na-ekwu ndị mmadụ o nwere ndị si na nwa bekee bịara na be ha wekọrọsịa ihe ha nwere nwanne ịfụ na o nwere ihe ndị agha na-eme na-adịghị mma they lost the program they lost the system they are not into the system ịghọtago because life is like a, oh, a, a, a very big screen television ịghọtago so now ọ bụrụ na nna nna gị anaghị emete ya ọfụma other people nọ na this world again because as long as you have to eat to sustain life you must be a victim in one way or the other as long as you must eat to sustain a life you must be a victim in one way or the other depend on your character and attitude depend on ihe mere so now ọnwụ na desentini nna gị na-eme mere o ji wee baa slave ka according to you n'aka nwa bekee ka ị na-asị ọwụ ihe dị mma mana ị na-eme mistake according to ihe ị na-ekwu isi na ọ bụ ị na-emegeri ka nna gị mere mana ọ datin dunyere ha n'aka ndị ndị ndị iro na that means e nwere ihe ha mere na-emeta ha ọfụma dunyere ha n'aka ndị iro and ọ datin ka ị na emekwe ihe ekwe gị n'aka ndị iro egen ya esi na bụdị ọnwụ na ọbụghị ya ịkarị ime ịkarị na ọfụma ihaftu ịkarị ọnwụ na ịnọ ọfụma ịka na-ebe akwa nna gị isi na nna gị 1800 ka ha bịa wekọrọ anị gị ka ihe disi ya ogene 2019 ka na-aga na European Parliament na Europe ndị bịara na be unu na 1800 so onwebeghị ihe mere advance enwebeghị anything advance since 1800 till now onwebeghị ihe ị mụtara enwebeghị ịma ha ịstọdibeghị your ancestry fault and ebe ha mere ọfụma so that you can patch those places ha mere ha mere wrong so that ị ghara ịbazi n'aka ndị iro again ịbakwara n'aka ndị iro 2019 onye o gosiri ego na even ọwụhụ na nna nna gị emejọrọ na ọ na nke nwa na onwe gị bụ the worst because nwata na-amụọ nwa ka ọ karịa mma nwata na-amụ nwa ka nwa ya mee gịnị karịa mma ọ ihe ọ na-amụrụ dị mma nna gị mere misteki 1800 1800 anyị nọ na 2019 ị nweghị ike correct nwu dị error anyị nwa na-ekwu ka anyị correct ya dị error ị nọdị na-akọ nọnsensị ka ihe mere ị naghị eme ọfụma gịnị mere ndị ojii anaghị eme ọfụma ebe ha nwee ebe ndị ojii na-eme ọfụma n'ụwa were adị they enwere ebe ndị ojii na-eme ọfụma gwa m gwa m one I Mr. Perfect gwa m ebe ndị ojii na-emebe ọfụma n'ụwa i resign gwa m if you tell me one single place n'ụwa ndị ojii na-emebe ọfụma i will close this thing down then why are we talking ọwụ na ihe dị mma ka ihe anyị na-ekwuru okwu ọwụ na anyị na ọfụma why are we wasting our time talking eze ebu ebu mgbe ọbụla emegbu anyị mgbe ọbụla emegbu anyị mana anyị nwere champion of the destruction we champion our failure everywhere mebisi na-emebisi onwe anyị obodo mebisiri onwe anyị ihe niile na champion na gị iji ịgwa ha ọnụ ha aka iji ịgwa ha ọnụ ha aka mgbe ọbụla na-akpọsọ mmadụ iyi sọsọ iyi ka ha ma akpọ ndị mmadụ common sense common sense nkịtị ya they not have ị bịara n'ime ahịa ebe ndị mmadụ juru n'ime ahịa ụna makwa ihe bụ ahịa ndị Igbo na-akwụ ahịa ahịa ịma ihe bụ ahịa trade trade ogene ahịa a na-ekwu okwu ndị Igbo na-akpọ ahịa kedu ihe ndị Igbo ji wee were that four element wee mee ahịa why because this four element dị mkpa n'ụwa they are the four pillars that create life on this earth ndị Igbo were wee mee ahịa then what is ahịa then what is the meaning of ahịa ahịa why that is why ngozi na-agwa gị na ndị ojii nwere problem mental problem ọ na-asị m n'ọbasị nna gị there is evidence of nna gị mgbe ha na ọfụma there is evidence of nna gị mgbe ha nọ ọfụma evidence of nna gị mgbe ha nọ ọfụma when they were gods mgbe nna gị na-anaghị ọfụma there is also evidence show when them begin to worship ihe apịrị apị and they see the evidence and they see the repercussion and consequence of worshiping ihe apịrị there is then choose one kedu ihe mere they become above everybody kedu ihe mere the mighty fall you don't study hey anyị bụ ndị ọdịnala anyị na-egbu ọkụkọ anyị na-egbu ọkụkọ anyị na-egbu ewu na atụrụ nwanne ow this memory because this is a memory ihe ahụ memory because memory bụ that ịga na kọmputa google your google google your phone that is what we call memory all memory ka kọmputa na-eji arụ ọrụ datin ị na-egbu ewu na ọkụkọ aha is memory so all uh, that memory ka ị ga-eji wee defeat ye anybody on challenge any system on this earth all that memory that system dị na your system ka ị ga-eji wee challenge ye this sophisticated world system eh? ụmụibe a sị na nwata na-amaghị agha nwata na-amaghị agha na-akpọ ya anya it's so pathetic na ya aghọtaghị yes eziokwu we don't understand but to listen listen very carefully every human being human mind wey computer every human mind and need a program all depends na gị nwa ị chọrọ useless program ka ị chọrọ sophisticated program nwanna ọ about does jesus exist or not is a program you got to go so somebody don have to come from anywhere and tell europeans about god he will walk you away from there because they have jesus they will walk you away from their house they have god and they have jesus jesus the god man and the god the, the, the, the invisible god so ke ihe ga-agwa ya again what are you going to tell him? ke ihe ga-agwa ya you see the problem but ndị be anyị no ha gịnị ka ị na-akọ a this no one is a program. enwebeghị any creation n'ụwa any creator pụtara ọ na-eji ojikọ na-acha ọcha that creator ọ na-eji ojikọ na ọ naghị so you cannot see it so anywhere ị nụrụ about ma ala o ma ọ bụ ọha o ma ọ bụ njọkụ o ma ọ bụ jizọs o ma ọ bụ ihe ahụ program to work in a computer according to natural element natural forces according to this is just like writing a movie movie idesia movie ịghọtago then actor will begin to act the movie mana nwe mgbe ị na-aga inesia movie si na movie anụnwa bụ nonsens ọkwa eziokwu nwa nke ị ga-eme nenecha isi na movie anụnwa bụ e ọ dị karịa so ijizi aka gị hụrụ it's as simple as that so ọwụ na ị dịghị sophisticated to use that the same your ancestry program to develop a higher program more sophisticated triple than them nwanne ma ihe wụ mpama ihe wụ mpama because ị nwere luck that you have already program ozie na enweghị na nwanne ka onye anyị kara ịgbaje na nke na nke onye ka anyị kara ịgbakwuru nwanne biko daizi ụdị mmadụ onye ka m ga-agabụ mma egbu anị na kpuo aka m igwu anị na obi ka ọ sị nwanna ihere ahụ m onye ihere enweghị m ike ebe ka m ga-agba ejedi na ọwụ na anyị pụtara n'ụwa gbara aka dịka ndị South American nwa hafkasị na amaha ebe ha si esi wepụta ka ebe a ga agba ọkụ ha si na ahụ latino ka ebe anyị kara ịgbaje wewụra anyị si na ahụ latino sef latino ndị latin america wụzikwa ndị South America wụzi latin latino ka ebe anyị kara ịgbaje anyị nwa onwe anyị nwere enwe hapụzie na-akọ ihe ọzọ gịnị ka mmadụ ga-abịa you cannot me what is Amadioha because I know what it means so nweghị ihe na-achị you don't anything to tell me ọsị ọdịghị na village ọdịna village anyị ọdịna village anyị Jizọs ọdịna village unu unu kpụrụchiri Jizọs everywhere na every mmeri ebe niile Jizọs ebe village unu ọsị na ha ama ha na village ha ama ha ama amamihe a na-akọgịrị bịa ịma ha na ọdọz nọnsensị unu na-akọgịrị bute kọrọpshọn. Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. You don't need more than two gods. You need one above, one below. Amadioha and Njoko finish case closed. if ụnọ jesus and the, and the, and the God ka ha nwere. Ife ụnọ Muhammad and Allah ka ha nwere. Ife ụnọ Elohim and the Yahweh ka ha nwere. Nọ ndị ndị isi ojii ọmadịkwa ihe. You will have 20 million gods all of a sudden. Yeah, corruption. That is why you are suffering. ị ga na kọmputa eburu virus bujukọ ebe niile na-akọ na-akọ nonsens akpagharị si in our village we have this nwanne nwere ihe unu nwere that is a church name this is name of a shrine it's not god those things you call gods are name of shrines they are not gods eh, in our village we have nke nwa eh, aja na asị ya aja enu asị ya nke nwa gịnị gịnị bụ that what is that aja anyị gịnị gịnị ka ọ na-aja ị gaa na google ofu ebe e dọrọ ọnwa aja na dollar of na aja na aghọ na god kụba nonsense a na-akọ ogiri na-akọ tu na-akpagharị nna nwanne here on this program we are the people who tell you about the program program that Uh, this life run under program and the mind is a program so you must wait we must bring the program any program na-abụghị ndozi ọdịnala don't nwa nwanne onye ọbụla nwere ndozi ọdịnala don't go don't go there because unless ma chọkwara ịcontinue na taof unless you continue you want to continue suffering if there is a program problem in a computer is the program you have to blame if there is a problem in a computer blame the programmer because ọ mara ihe ọ mara ihe o mere you got that so if there is a problem in igbo land blame the igbo people because they don't know what's up ha mara what's up ha did bin ha ma what's up this thing na agwa unu kwesịrị they should know it ọwụghị ụmụazị dị ka anyị na-agbabeghị isi awọ dị na-abịa gwa ha this thing who don't know ka onye na-amaghị onye nọ n'ụwa na-amaghị ị na-afụ nwa bekee ka ha na-ebi ọfụma ọ na-atọ gị china na-ebi ọfụma ọ na-atọ gị india na-ebi ọfụma ọ na-atọ gị everybody na-ebi ọfụma ọ na-atọ gị ndị ojii na-ebe akwa eh? ka onye gị how are you going to complain onwe onye wu your responsibility why are you giving birth at the first place onwe onye tọrọ gị ime mgbe ị na-ara nwunye gị onwe onye rachitere gị oruzie mgbe ị ya achọ ihe achọ ihe ọma ịchọwa ndị ọzọ ka anyere gị aka why na akpọ ndị ọzọ ha barara gị nwunye gị why not call them let them come and have tirie nwunye gị na mụọra nwa Eh, o ruo mgbe ị ya ara nwunye gị raa ya raa ya n'aka gị o ruzie mgbe ihe na-esiri gị ike ịchọwa ndị wọd kọm wọd kọm hepọs mmọnwụ na biko gọrọ ndị nọnsens pụọ m n'akụkụ biko life is a pro life will empty space anything ọ bụla if you want honor you have to create honor if you want honor you create honor if you want respect you create it simple ọ bụrụ na ọ bụghị ọha, this land will go bicos ị nweghịzi any certificate of occupant to occupy it nweghị ịnweghị ya nwanne as long as life you, you are living to die you nweghị any right of land unless agreement agreement agreement ị ga-anụ nwaanyị mmadụ without agreement ifụnke ebe ana ka eji wekpọ ya ịnụ ka ihe ji wekpọ ya ịgba nkwụ ịgba nkwụ kwa to have agreement wedding to wed something together nwaanyị represent earth nwoke represent eh, eh, eh, enu ọkwa you join the two bodies together so him na onwe gị kedukwen the agreement that certificate of occupancy that makes you occupy this land because one is not a mistake everybody nwere their own america have europeans have chinese have hindu have arab have why african people na-ebugharị ya apịrị apị si vudu asị ya vudu asị ya can you give details of all these things ị na-ebugharị akpagharị give the details because you are talking about something that I, I will use to think ihe na-atụ egwu iwuru ihe na-atụ egwu nye were fear give me fear as a way of life how can I use that fear to make anything I cannot even study the, the, the, the what the fear they gave me if I see a native doctor house I will, I will go the other side follow the other side gafee na nke dibia onweghị onye na-esibe dibia aga ụzọ so how do we study these things na how do we study them if we cannot even look, look towards them eh? anyị agaghị enenwu you cannot even look towards ị na-agafe na be dibia nwanne isi ụzọ ọzọ <laughs> so how then gwazienụ m how do we study them all our god ihe niile gbasara god na ala igbo ọsọ ọsọ ọsọ ka a na-agba ifu ka a na-asị na nwanne isi na asị na gala na na express road desa ọgwụ ebe ahụ enwezu ego esi ebe ahụ gị ije ọkwa ihe bụ awakọlchọ awakọlchọ ka ị desara something n'ụzọ ivin onye polisi onye polisi ivin iruo isi onye polisi gị chọrọ inye ego wepụta ọgwụ na akpa gị sefụ nye onye polisi onye polisi ahụ si ebe ahụ nawara ọya ha abịazi ege ọwụ so ka how do we nwanne ka ekwere ka anyị ga-esi emekwanụ dis culture na how do we study this culture anyị na-agbara ọsọ dị udo na this program virus nwanne ọrụ program this is simple virus that is what destroys you ichere nwere na-eme gị si na mụ nọ nso gwara gị na you cannot have a land unless you have you know the you have the certificate of occupancy because you have simple English everybody can understand them certificates of occupancy to occupy a piece of land on this earth as a grace nna nwanne ndị igbo ọkụkwụrụ jos ka m werekwa one thing again makwara ụnụ atụ ekwensu a na-ekwu okwu na for example example ka m na-enye ụnụ ọkwa agreement agreement agree then nsu reduce oye to nsu nsu ogene multiply multiply because onye na-asụ nsu ọ na-erepit ọ bikos multiply bụ repetition of something repetition of a certain thing you kwuru before ọkwa ya that means unite and multiply that is principle of gender to bind yourself together so you can multiply as a, as a, as a entity ịghọtago so that ị gaghị agbakọ ụkpaka but ndị mmadụ ọnụ ekwentị you isi n'ọhịa go so if you put these things in, in danger zone ebe ndị mmadụ na no cross area no go area how do we study them and understand them and use them in our own advantage because ịkụ ekwe agada n'ala Igbo ekwe wụ symbol of gathering mgbe ọ bụla ị kụrụ ekwe ndị mmadụ ga-agada so n'ala Igbo nwaanyị a na-enye ya enye you have to repeat ị na-akpọrọ ya kpojere mmadụ onye ahụ ajidere gị n'igbo a na-ejidere mmadụ nwaanyị ejidere because ihe ahụ anyị na-akpọje gị nwaanyị aha anyị anaghị anaghị ego ọgwụ nke ndị ochie na ndị ama abịa kịta anaba ego mgbe ndị ochie enwere ihe ị ga-enye anyị gosi na izugo ga nwoke si ihe ihe ji amara nwoke anyị wee nye gị e nwa anyị ka ị zụwara because ọnwụnwa nwaanyị nwa anyị nwa ụra ịghọtara so mana nke ụwa kịtazị corruption juru ebe niile nna agụ nna the corruption bụ ihe na-eri anyị ọ dị ka virus kansa na-eri anyị ịghọtago so datin na-eri anyị ọ dị ka kansa na-eri anyị onweghị anything onweghị onye na-eme anyị ihe ọbụla ọ datin bụ ihe na-eri anyị ka ndiz na-eri soko anyị did enweghị ebe aghọtara anyị aghọta jee n'elu mba jee naanị mba dị inner corruption of the mind onye nwa na-eri anyị nwere ihe ọzọ and until all those things say oh, virus anyị ga-eji antivirus crush anya wee werezie new program anyị nke anụnwa ndị na-anyị ji bịa feed bezie the new mind nwanne onye si ga-amadi ọha nsị nwanne si ebe a that is the creator pump and play pump and play because before you do anything you must do it with your mind enwere ihe na-eme n'ụwa na-abụghị mind gị first enwe ihe ọ nwere ihe ị na-eme n'ụwa na-abụrụ mind first put mind first ị ga-ebu ụzọ chee ya eche ma ọ dị mma ma ọ dị njọ you must think about it first whether good or bad whether ma ochi ma ama ị ga-eche ya eche before ibeze practice ya practice ya ịghọtago so onye agha sị gị ntị nwanne soro nke aha jebe this is my program and I must stand on it as long as na the design definition of this program is this so that enwee ebe ị ga-azọdo okwu wee stọdịbazie other things then stọdịbazie that mind ahụ agbara gị okwu ya based on this thing use the definition ahụ enyere gị stọdịbazie ya enweghị mgbe a sị gị na because na akpọrọ ya ọmadị ọha ọsị na agaghị stọdị astọdị nwe onye kwuru ya no because we are talking about natural forces here you must understand so that because ọwụwụ mgbe a sị na nwa nwunye bekee si gị jizọs does not mean na na e nwere onye na-akpọ jizọs somewhere no but their program say that there is a son of god and there is god is a program running inside their mind ọwụwụ na ha ama ha na ọwa eziokwu ma ọ bụ asị they know all those things more than you but once you leave a loophole nwanne that is where you think you begin to think about nna m e nwere ike ọwụ na ala ala nwere ike ịkakwa jizọs mma befe mara ihe na-eme na ije tibe isi ala ọnwụ mgbe aha lupu holu dị ka odostins na-abịa na-abịa gị n'ime na-akụghị nọnsensị mana ọnwụ na ị nwere nwanne mmadụ na-achọ ihe ọ nwere mmadụ anaghị achọ ihe ọ nwere ọ ihe ị na-enweghị ka ị na-achọ ịghọtara so is as simple as that mmadụ kọrọ akụkọ aha si gị na one man bi na sky si ya nwanne chere godi na na be anyị ebe m si pụta ụwa anyị ma ama dị ọha dat na ọ bụrụ na those people a na-akpọ ụrụ na-akpọ ụmụ ahịa ụmụahịa ndị ahụ na-akpọ osumohu ma ha ya ọha ka a na-akpọ ha ịghọtago so they because they represent that inner force asị gị na na otu ndị that is force a na create na-ekwe na-ekwe na-ekwe na-ekwe ịghọtago so ọ bụrụ na ị chọrọ ịdị ka ireplicate onwe gị ka those people nekwe onye ị ga-abụ nekwe ihe ị ga na-eme ị ga-abụ ihe na ị ga-abụ ihe na ị ga-abụ ihe so we use the same pattern to develop educational system as value then education system anyị produces ihe a na-akpọ morality which we live as a religious community so because ọnwụ na enwero this program like this nwanne your mind nwanne ị gaghị ama ebe ị na-eje bịa fọzikwa ebe ị maadị ebe isi bịa fọzikwa ebe ị na-eje ị na-agha eri akpagharị ịpụtazie na Facebook echi ị na-atụrụ m aka isi m Japan ji wee sị gị China ji wee sị gị Hausa ji wee sị gị Yoruba ji wee sị gị bọnkọ nonsense nonsense nọnsensical nonsense chefuo na ihe ị na-enweghị bụ nwanne <laughs> enweghị ịgba ọtọ complete that is your problem but agba gị gaghị ekwe na amụta tren ndị ndozi ọdịnala eme onwe move kweno ụnụ nwa bụ ihe jizini ọ bụghị anyị nwa ji ụnụ nwa bụ ihe jiko nwere ihe kedu ihe nyiri ndị isi ojii multiply yourself grow yourself anyị gwara gị here that we base on this development building monument bricks laying agriculture science and technology what is kedu ụdị evil nọ ndị isi ojii n'ime that na ihe ọma that cannot come to their way why these things wụ chances e nyere go ịnọdụ na-akụ gị you want a freedom freedom of what freedom of gịnị ka ị na-achọ nonsense freedom of gịnị illusion rubbish ịma ha na onye nwe mara ihe onwe anị if you know light inu mara ihe then you have a land onye na-enweghị isi ọ na-enwe ọdụ ịfụgha na ihe nwe isi nwere ọdụ ihe enwe isi bife enwe ọdụ na ndị ndị nwa bekee bịara na naijiria krietiere anyị 1800 bọdas anyị ekwugheri na akpagharị ọ 1800 ke before the border what are we are we onye ka anyị bụ before 1800 nwa bekee created this country who are we then ịma onye na-akpọ ndị awụsa ịma ndị Yoruba ịma ma ụlọ bụ nwanne o nwere ike ọ bụrụ na gị na ndị Yoruba sebe ofu na ofu na idon nọ. ọkwa ha na-azụcha afọ igbo oke oke bụ gịnị <laughs> oke oke kwa ndị ndị yoruba na-azụ oke oke ọkwa igbo na-azụ oke ọba ọfụbini ọba ọwụ asụsụ igbo ife ọwụ asụsụ igbo ụnụ eh? amụma ụnụ na ndị ọwụ nwanne dị a ndị gba bekee bịara na-agwa ụnụ nọnsensị ụnụ ewere nwa bekee maapụ nwa bekee maapụ dere na-ebugharị as evidence ụnụ eh? amamara gị na ndị ọwụ ofu nna ofu nna mmadụ nọkọta nọ na isi mmadụ chee uche nna na-akwụrụ ụgwọ eche uche a na-eji ego eche uche eji ego eche uche ụmụ ibe ana m ajụ ndị isi ojii eji ego eche uche a na-akwụ ụgwọ ọwụsị na na-akwụ ụgwọ nkụ uche wụ free of charge chere onwe gị uche before 1800 kedu ebe disi place dọ dị ebe ahụ anyị nọ kedu ihe na-eme di ya why o ji wee wụrụ na ah, that is afa these people dị related why eh? a sị na ha ahụ ide ide ọma ide ọma ide ọma ide mmiri enwere ide mmiri which is ide mmiri anụnwa connect to river benue na idoma ide ọma ịga ala ịga ala the same thing all this language are related to each other go and check your do your own research nwa bekee bịa here anyị um, 1800 um, eh, borders we, we champion it today we are the champions of these borders si na anyị na-eme gọọmenti we cannot just sit down and just talk like human being after anyị na-asị ka ndị nwa bekee respect be anyị eh? we cannot just do dani gwa okwu mmadụ mba gọvanọ ndị ndị gọvanọ ndị ndị ndị Anambra na gọvanọ Enugu na anụ ọgụ gọvanọ zamfara na gọvanọ kano na-anụ ọgụ gọvanọ e- e- e- edo steeti na gọvanọ legos na-anụ ọgụ na good nonsens bụ this thing na-echedekwa uche ndị akwụrụsi ebe ndị ekwurusi ebe a ndị ekwurusi ebe a all those things ị na-eme nwanne enweghị uru ọ ga-abara gị you cannot create future nor past because you are making it worst because onye na-enweghị ihe ọ enwe ihe ọ na-akwafu gịnị ka ị na the problem bụ kedu ihe ị na-achọ dị that is the case gịnị ka ị na-achọ ihe na-achọ anyị amabeghị nsogbu anyị ontiri anyị amara nsogbu ọ nsogbu gị gbamarazi ihe nsogbu anyị anyị mara nsogbu anyị anyị amara ihe a ga-eji agwa na agụọ na agụkwa m ebe a biko maha m enyiwe ka anyị na-agụ n'ubi kọkara aka so ụmụ ibe dịka nsi were ekwu ọ ga-akara anyị mma ọ ga-akara anyị mma na anyị jiri nnọọ wayo mobilizie onwe anyị change a sistem anyị na-arụ ọnụ na sistem that does not favor us ma onye ukwu ma onye nta ma ikwu the system anyị na-arụ ọnụ o anyị look around you you can see this is not ihe abụrụ about government ihe is about system o anyị o anyị na America o anyị na Asia o fevọrọ anyị anywhere even in our own father's land o anyị o anyị so we must place this Amadioha as a foundation then push bezie from there ihe anyị chọrọ mgbe ọbụla ọtọmatik tiketi ọtọmatik tiketi nwanne e nwere ọtọmatik tiketi dị ebe anything you want in this life you must create them mgbe ị na agụ na-agụ gị ọkwa ije chọọ nne ị ga-eri enwere mgbe mana si n'elu wee daa mba agụụ na agụ gị ịchọ nri abi so anything ọbụla anyị chọrọ we must lay the foundation of it then begin to follow the foundation up anyị achọghịzi ka ndị mmadụ gwa anyị about creator we don't want it anymore. na anya about creator we don want creator anyị nwere we have creator don't tell us don't, don't tell us what we have to do to be great because we know what we have to do to be great because ọnwụ na inwere these things ọnwụ na inwere ya then somebody else will come and tell you how this thing and eh, nya anyị nye anyị charity nye anyị charity eh, eh, charity british give them 60 percent for charity ndị ugwu enye ha nke enye ha nke enye ha nke nwanne bifo ndị esi n'ala bekee bịa anyị ọ na-ebu ọnụ ọnwụ na anyị bụ ọnụ ha ka ha ime iti mmadụ ebe ahụ na ọnwụ na agụụ na-agụ anyị enweghị onye akara ịfụ dị agụụ a ka egbuchigo na anyị na but at least agụụ egbughi anyị that means agụụ egbughi anyị na that means agụụ anaghị agụ anyị that agụụ anaghị agụ anyị my brother maazị jinali biko ihe awụ ụmụ amadioha program here we are talking about a program owu na orughị uru gị nwanne biko ịmarakwa ụzọ isi bata isi ụzọ aha jewara ịghọtago ịmara ụzọ isi bata isi ụzọ aha jewara ndị isi ojii amara ihe ịghọta ndị isi ojii ihe eh, eh, eh, who told you na google ị gara na google na-afụ nonsense na onye gwara gị amadioha different from chukwu who told you ọka is different from onye kọrịa eh? kedu ihe wu chukwu at the first place ọka ọ na-adị different You dey different from mụnụ are you different from your mother if before you start anything in this life if anything you must think about it from your mind must ndị igbo na-asị akọ uche uche wu chukwu what is akọ is akọ not before uche is akọ not before uche

ịghọtago anyị nwanwụ ndị ndozi ọdịnala anaghị eme ihe gụgụrụ anyị nwe ha na anyị akarịgo ihe gụgụrụ wepụta ndụ gụgụ enwere ihe mmadụ na anyị abago we are deeper deeper into these things we are saying who we tell you we na agwa gị anyị na ihe anyị na-agwa gị about what millions of dollars this thing we tell you here anyị tinye na akwụkwọ we make billions of billions not millions billions onye dere a computer program any person can write a computer program is equal to millionaire ịgba gị any person that can write a computer program is equal to a millionaire we are telling you a program of a society not even computer computer is a millionaire imagine a race na agba m nonsense nwanne forget about this nonsense gods they are nothing there, there is only one mind this mind so ndị igbo na-achọ ịgwa gị how this mind transform ihe a na-achọ ịgwa 01010101 0 3 is 0 5 is 0 7 is 0 9 is 0 11 is 0 13 is 0 is 0 1 0 1 0 1 but a na-agwa how these things move move how they move is multiply but it's one thing is multiplying is one not from two is two not from one 1 plus one bụ 2 ehem 3 is one plus two then 4 is one plus three that is the same one you are multiplying it you are making multiplication ọchọ oh, dị different from it hmm. ọnwụ na iruru m nchọ aka ka m nwanne zere onwe gị <laughs> zere onwe nwanne zere onwe gị adị na-akpata mmadụ iwe ọ dị different <laughs> ọ dị different that if na god god na-eme god import from dubai <laughs> the import the goods na a na-eme ya import eme chukwu import from dubai eme eme chineke import from saudi arabia mee amadioha import from japan they are different ha dị difference ife ụlọ emere import but ịkọ ofu mkpụrụ ọka metara gị mkpụrụ ọka 1000 ọkwa the same ọka mana mba in gods they are different always the same one five five bụ the same one the same one multiply into five that is it but all the same one na nwanne mpa gị mụrụ ụmụ 10 ọwụ different spam ka o ji mụ ya ọ mụrụ ya with different spam no ọkwa the same spam mapa ahụ aha ka o ji mụ ya yes ị na-aza the same surname ịchọzi nje afọ nje nobody cares ihe ama bụ na mbọsị ọbụla gara ụlọ ọgwụ nene DNA ochie na ihe onye nwoke ka oke afọ pọmpample <laughs> nna nwanne chukwuka ịmana anyị ma ebe mmiri si gbaa n'obi ụgbọgụrụ ịghọtago ịmana mpụnụ mpụnụ bụ senti mma <laughs> mma senti mma mma iso gwa mma nnukwu ịmana mma nnukwu ha na ọnụ otu mma nnukwu ha wụdị filip ha filip senti mma mma isogwa ndị a mere mmadụ ịwa mana ya dịbagodi ọ mbọsị nta ka anyị n'owere na ya ka dịba mbọsị mbọsị mbọsị mbọsị nta ka anyị n'owere na ndị a mmadụ ịgwa nwanne emere mmadụ ezigbo ịwa. everyday bụrụ baịbụl a na-agụ sam everyday a na-agụ sam everyday na-agụ sam ite nwanne mmanụ nnukwu ka ihe na-agụ na sama everyday na-agụ sam everyday na-agụ sam not knowing that na this program they are making program into this woman I don't even know echem na enwere ezigbo ihe a na-akọ dị eh? ha dịrị bi n'ihe ahụ indigenous program nwanne ndị a gara ịpụchago ndụ but ọ na indigenous program na asị gị na sam ebe nwa na jerusalem ka o mere ihe karịa ime na igbo ukwuo ma onye karịa ime na amụ igbo onye karịa ime na ngwere asịsị na o mere o mere na kafanchan nwanne ha ka na ịbịa witness of what happened in kafanchan ihe mere na na jerusalem ha ka na ịbịa witness nwa m a ga-amụ amụ be ha amụ a ga-amụta njezi kọmin igwe ya na nna nna ya nọ na jerusalem ka o mere ọ nọkọta zọsi si from israel na yes na bicos he want to associate himself with the glory holy of holies mgbe ọbụla o mebere ihe ọma ọ dịya ka ọ bụzighị onye igbo because ndị igbo anaghị eme ihe ọma na because ndị afọ ha nọ na dị program na-arọn n'ime gị bụ ndị ọzọ so you want to if you are successful today ị ga me onwe gị associate with Christ because in the Bible all Christ ga e usuru to do the good works so mgbe ọbụla ị na-eme ihe ọma ị ga-efeel na you are not from Africa because african people na-eji ojijọ njọ na-eme ihe ọjọọ so that means something is wrong somewhere enwere ịbụ onye ọzọ be from here ịghọta so that is the program running because this is a program but had it been na from beginning of the bible is talking about igbo at the end of the bible talk about igbo onweghị onye isi achenji n'igbo ọ gị mba yes na oke ihe ọnọkọta nnọọ mmadụ na ahapụba na echi echiche ọba na-arụ agwụ ọ gaghị ekwe eche nji from igbo ndị ikwere si ha wụzie ndị igbo ndị ndị ndị asaba ndị afọ ha bụ onyeka okeke oke afọ si ha wụzie ndị igbo nwanne can you imagine na onye ofe afọ ya bụ afọ igbo si ya wụghị onye igbo that means e, onweghị something ọfụrụ fụrụ interested na datin bikos ndị yi na-afụ na-ekwu ihe na-agụ baịbụl english name mm, their god from israel their god is from rome so onweghị anything na mmeri motivate rie to even be all identity ka o deny because ọ sị na ịjụ ekere ebe o si na ọ sị gị na ya wee delta delta bụ english language so english is associated with god and christ and all those things so psychologically if ebe ọ na drive his own moto destination to you got so na ebe ọ na drive his car to you know onweghị ha na-ezoro mmadụ ezoro ebe a so that is the program running because once nwanne ịchọ were kọmputa try ya or reject base his own self were virus tinye na kọmputa now ịgbaghe e e e ha anya ihe afụ windo 20 windows ome jụ ịka na-achọ ka iwepụ nke aha pụtara apụta 50 ọzọ apụta ịka na-achọ ka iwepụ nke 100 ọzọ that is what happening in their mind ịghọtara all the same thing na-eme na their mind because that thing now all the contradicted to his own existence ịghọtago that program running inside him is contradicted to his own existence so nwa bekee that program represent nwa bekee a jewish person that program represent a jewish person an arab person the program represent arab person because you have to give something what look because ichi art movie na even na western world ọ dịka difficult ka ịfụ ewere dis katun ndị ojii tinyere nwa bekee ọ gaghị awọchi ya but na afrịka ọ dị izi iwere katun ndị nwa bekee tinyere onye ojii ọ na-awọchi o ruzie echi ofe onwe na mmiri ozo yes na because na because ha na-etinye dị ha ma ụmụ eme ya ha bịa dati muvi na-ege ntị ihe ha na-ekwu how super how beautiful how super how beautiful abịa tinyezie imeji of something na-eluku like eh, nwatakịrị ahụ because ha na-eme to motivate their own child to become a superhero because it's a program they are programming the child to become a human being but ngụnwa n'ezie anya as a child ifu na ndị a na-ekwu na ha bụ super ha dịkwa na iche ịbịa n'ezikpe n'anya na muvi nke ọzọ ifu na ndị dịka gị enweghị ebe a gụtara ha na ha bụ ndị nkịtị nwanne inferiority complex ebido ịghọta it's as simple as that because you nweghị your own program that will run your own programs your own media your own this your own that ị na-agba ndị a ihe asọntị everyday ha na complain nonsense but at the end of the day they are still the same victim of the truth we give them everyday. Ị ma ihe mere eji wee nwee DSTV rampart in Nigeria it to feed you western culture. bikos ha nwere ongi nwe dstv ee eh, onye naijiria nwe dst all south african white south african nwe they are british they are germans they are dutch that's why dstv the rampart na be anyị is to bicos nwanne mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ your life is not good because you don have a program that is pure as simple as abcd ọ bụrụ about god or devil is not about god or devil you must create your own image of god and likeness you must create your own evil you must create these things so that because human being want to use them to run as a system they want to use it as a system nothing more nothing else not about there, must, there, there is somebody heaven or earth no that is the they are telling you about definition so nge nwa na onwe as a living entity now have to study this thing and know how you use it to eh, develop or help yourself to move ahead forward ya afụ mmadụ na afrịka ụfọdụ isi naanị chiniokwu na-aba enu si ya na-ekpe ekpere chiniokwu na-aba enu ndị njuzi esi a gịnị bụ ikpe n'igbo gịnị bụ ikpe n'igbo gịnị bụ ire ihe rere ere gịnị bụ ire ire bụ ihe rere ere nekwe ire ọ na-ere ọkụ ihe rere ere ka ihe o ji ree ere oche njigo ọdụ ikpe ire ikpe ire ikpe ire that is na ikpe ka ikpe ree ka ọ ree ikpe sikwa ekpere anyị si ka ọ ree ka isiri kwu that means ọwụhụ nụ datin igbo kwuru ka ị na-at datin datin na-eme bụ different thing because that language you use ịghọtaghị ya i werezie your own language ma associate with that one na-aghọta ha that means ikpe is judgment not about what you think izuchi osi gbasia ama ịbịa e for judgment nwanne it will go against you na ifo ihe chụrụ osi gbasia ama ịbịazi e ikpe e ire ikpe ikpe ire na ibutere kesi na court nwanne ịbịara na ụlọ ikpe ịbịara ụlọ ikpe na yes na ọkwa igbo ka a na-asụ ebe a nwanne ọkwara igbo ka a na-asụ dị ya kedu ka mmadụ ga-esi wee sụsụ igbo chọọ ka ọtọ n'ọdịsi igbo ka ọtọ n'ọdịsi igbo or against his own self si na nna ya ka ọ na-edisive nwanne ka not deceive me ọnwụ nwoke na-edisive igbo si na ikpe ndị igbo si ọbụ ikpe simple so ihe ọsọkwa ịkọgarisi adịghị ịkọgarisi ada place the life itself will judge by itself eji wee sị gị na amadioha the god of justice ịkọsie da nonsens <laughs> ịkọsi kogherisịa ọchọ gị nọrọ ebe ahụ kpee 27 prayers esi unu na-eme fasting and prayer for 100 million years as long as na the energy recognizes themselves through vibration not through appearance energy recognizes themselves through vibration not through appearance so ịkọsi the two the vibration will take place so ebe a ka ị kwesịrị ịma ebugharị egwu ebugharị ọnọdụ that is different ihe anyị na-agwa gị na ihe na-eme ndozi ọdịnala will let you know how to navigate ọdịnala igbo as a philosophy anyị ma na-ekwu okwu ya ọ bụ a way to pass the underworld because ebe ị nọ is underworld there is no light here there is no light so ọnwụ na anyị mere ọdịnala anyị eme amadioha ị ga-enwekwa ọdị ya na which is gate ebe ị ga-esi aba entrance because without understanding destiny nwanne how can you navigate ị gaghị anavigate mu that's why in this place you are stuck because you oh, ghọtara ọnwụ na ịghọtara ihe a na-agwa gị nwanne you have to pass by ọ bụ na eme ibe na kọtụ ibe na kọtụ o nwere ihe ejecha lọya na lọya ma lọya ma asị na lọya anụnwa ma ekpe ikpe na-eche iwe in case you need this lawyer you need the best lawyer ọkwa eziokwu asọ so below na aka esi eme na ka esi eme na n'igwe you best lawyer mm. so here on earth if you want to navigate nwanne you need the best astrologer you kwere onye ma kompas onye ji kompas asị na onye chiwu ugo ewu na-eso eh. so onye ga-eso nu kompas onye ji kompas o buru gị gaa na this place nwanne here of darkness ọnwụ na anwụ achaghị n'ụtụtụ ịghọta ihe m na-akọ <laughs> mbọsị anwụ achaghị ị ma na m na-abụghị eziokwu that day gị ga-ama na anyị nọ n'isi ma gị ma anya gị enwe ihe ị ga-afụ ma gị ma anya gị enwe ihe ị ga-afụ bikos anwụ na anwụ achaghị ọnwa agaghị eti ma anwụ achaghị ọnwa agaghị eti ka ihe ị ga-afụzikwa gịnị ka ị ga-afụzi nwanne nwanne hapụ owere na-akwụ ya ụgwọ ọnwa owere na-akwụ ya ụgwọ ọnwa na ayụ ha biko e? ọkwa anyị na-enye n'efu ihe ọ bụla enyere n'efu ndị mmadụ anaghị eme recognize ọ bụrụ na anyị bịara gị na sị ha na-aga na akwụ ụgwọ ị na-aga na skuulu kwụ na private skuulu kwụọ kwụcha private skuulu kwụcha ụgwọ niile na e ekwuru kpụcha dị akwụkwọ pụta ọdịnarị bọres nkịtị ma ha arụ ịbịa na ndozi ọdịnala gaa skuul nwanne hmm, ọwụ na ewuhu mmadụ deba ya ufolo mie mbọsọ na ịfụrụ na fesbuk ka nsọrọ m ebe ọ bụla ịfụrụ m na fesbuk nwanne deletie ya nwere uru ọ gabara gị akwụbeghị binsi akwụ ma ya n'ezi akwụbeghị binsi akwụ ihe anyị ji bịa bụ ihe anyị chọrọ ime anyị mesịa ana igbo akụrụ gidigba ala igbo akwụrụ gidigba we don't look face nwanne chukwuka ga-agbara m osi anya ọnọkwa ebe a nwanne anyị anakwaghị ene mmadụ anya n'ihu anyị anakwaghị ene mmadụ anya n'ihu onye iwe ịghọtago ihe anyị ji bịa bụ na anyị bịa mesi ya ala igbo akwụrụ gidigba ihe anyị chọrọ wụ people with mind ndị iwe people with mind ọrụ nonsense nwanne ịtụwa atụ wee gbaa ị naghị eme isi ya ịtụ atụ ọ wee gbaa you cannot miss it ma ihe wee ihe na to measure something before ị gbaa ya you cannot miss it but ị na-agba ndị banyị something ị na-agba ha something ọ dịka ọ dịka enwere onye enwere mana na-enweghị ihe anyị na-erite na-agaghị taa si ọnụ ị na-ahazi eso anyị na Facebook m hụrụ ọ bara anyị enweghị uru ọ baara anyị nwanne bikọsi o nwere uru na-enye m ego nwere ihe na-enye m ịrụọrọ m ụlọ mba anyị nwawo ndị bịanụ promis ya wa young men si ha na ndị ndozi ọdịnala niile anyị ga-eme ekichọ na ha nwere a shelter na ha nwere something doing as a living anyị kwuru we promise them we offer them offer them knowledge akara aka kedu ihe ị na-emere m what have you done for me before ị ga-abịa ihe na akọrọ nonsense kedu ihe megoro m enwere ihe imegoro m na i have give all i have omeni kedu ihe imegoro m so ị nwere any right to tell ịwụ na like ihe a na-ekwuti ebe azụzụ bụ simple mana agbasi ọsọ agụọ mile becos there is only one truth on earth if you understand the movement of the sun that is one truth if you understand the movement of the moon that is another truth if you understand the forces of the earth that is another truth if you don understand them you are a novice then you have to go and follow somebody who do ihe abụrụ about country or no country mbakwa this is not about country nigeria or country africa or country this no is to understand is to know ịghọta ihe nwanne ị na-aghọta mkpụrụ osisi achaghị acha ị na-aghọ mkpụrụ osisi achaghị acha ọgbakọ agha ọnụ onye gba ọtọ ọ na-ama ya aka na akpa biko onye enweghị eze ọ na-afa tutupik mbanụ ọkwa ha ime majik ọkwa ha nwere nke fọrọ na Facebook ụnyaahụ megidere nnọọ were iwe wepụ ya from my page ọ sị na ya na fly jee n'ọnwa na na-efe efe jee n'ọnwa na na ofe jee n'ọnwa ofe jee na kpakpando fere jee n'anyanwụ nsị ya ị gaghị ebe ahụ chigata azụ hie <laughs> so ị gara n'ọnwa gaa n'anyanwụ chigata hie mana ịbụ onye iberibe nwanne nruo ebe ahụ agaghị m abatazi ihe o nruo ebe ahụ egwu m ị gara dasa ọsị ya awụ nwa dibịa ya sọsị ya awụ nwa dibịa ya ya wụ otu arụsị si ya wụ njọkụ si ya wụ ihe niile ya wụ nwa dibịa na-ejikwe ntị o ya wụ nwa dibịa ya wụ osu arụsị <laughs> ya wụ njọkụ ya wụ ihe niile a ya na-eje n'anyanwụ ya na-efe efe ya fere ya aga na anwụ ya na cross check everywhere ya na-emuve ebe niile ntị nsị na ihe abalị okwu <laughs> ibe because nwanne enwere ebe ị ga-eme ikwuruzi okwu enweghịzi m ike ime ya eji nwa delete sie datịra chọọ ka ndị mmadụ fụ ya bikos ndị mmadụ ụfọdụ atịra a ga-asị na dizga isi adịghị ya mma ịghọta kedu nna enwe e ndị westin ihe menji wee dileta ọbịa kpọwazie m iyi mbịaba jiwazi esi a ah, nwanne ha ka nye obi osu arụsị bụrụ ọkụ bụrụ bụrụ bụrụ dibịa bụrụ ihe niile only you how come ọkpụwa m iyi kpọọ m fulu kpọọ m nka kpọọ m nka nche bụ wanyị kwana m e ihe niile na njụ gị ajụjụ nụ m m ihe na-eme dis people odoga ya na onye aghọtaghị ọ na-akọ because ịma na dat dibia ha na-emere disivu ha dibia bụ asụsụ igbo e nwere ebe a na-akpọ abịa abịa na igbo abịa abịa nke na-akpọ steeti abịa steeti e nwere ebe a na-akpọ abịa steeti na igbo na igbo gịnị bụ abịa steeti ọwụ from abịa ahụ ka ị ga-esi wee ma ihe wụ dibia dị ụmụ ihe ndị oyibo na-asị mastermind tọnụọ mastermind ahụ isi turn mastermind kpọọ ya opposite wepụta master and wepụta mind go and check what is mastermind then ịghọta ihe mastermind then he separate the word onye gị ma amadioha onye gị ma amadioha because dioha is master simple so we use the perfect definition of this entity they call god everywhere in the world we have the perfect definition because universe is mind so if we use mind to do it extract something extract something ịkọta ihe that means we have the best definition not them we have the best definition not them that's why ịkọta ihe awụhụ separation ịkọtagodi first ị first. chee ya eche na be ya ikpe ifichasịa ya fichasịa ya itinye na mmiri mgbe ahụ itinyere na mmiri mgbe ahụ ọ gbazie bikos ịkọta akpụ na ịkọtago akpụ ịkọtago ya eh, na-ekweka ntị ndị nna nna anyị pụtere praktikal ịkọta dị akpụ ịbabaghị ya na mmiri ihe ahụ ị na-eme ikpe ire ị na-ekpe ya ikpe ikpe ire ka ị na-emedata ikpe ya bikos ikpekesie ịba ya na mmiri okpekere ahụ ya ahụ ekpekere ọ disintegrate eh, disintegrate ya eh, bikos i ya from raw ọ na ebe ahụ ọ na-ahụ ọkụ itinye na mmiri o disintegrate then iwepụtazie ya we separate ya this is simple pure science a na-eme everyday by day na laboratory that is how we get eternal eh, alcohol this is how we get um, um, this oil or this oil amamihe a na-akpọ ya bụ ụmụ essential oil a this is pure science kpọtụ ndị mmadụ mba ọ ga-asị gị na chukwu dị iche fọrọ mama dị ọha chukwu ka dị nọnsens ọkwa dị sema akpụ ahụ ịbanye na mmiri ọrịa ịbịa yọọ ya ayọ ịma ha na ọyịyọ wụ separeshọn mechaa baindizie ya baind ya mgbe ịsụrụ ya mgbe ahụ ịsụrụ ya asụ ọ baind ka ịbaindra datin Bifo ịbịa kwubezi okwu ma eri ma ya eri ndị mmadụ na-akọ nọnsens a na-agbaghasị anya nwanne ya ndị igbo mere opio sayensị ha pụcha na ndị igbo mgbe ihe ndị igbo na-akpọ religion ahụghị na-akọ ọwụhụ datin ya philosophy of life ka na-ekwu maka ya ọwụ because of nne use western nonsense wee na justify nna nna anyị ha onye buru ọkụkọ na ewupụta na-akọtu symbolically of ewu bụ gịnị ihe ewu ewu unconstructed something simple philosophy of ọkụkọ gịnị na ọkụ ụkọrọ that means ịbanyere banyere na mmiri iwepụgo the light remove the light ọkụkọ ọkụkọ to cultivate something ọkụkọ ọrụ ugbo mba gịnị ka ị na-akọ n'ihe a this guy ndị ụlọ anaghị asụ igbo nwanne m ga-agụkwa na skuul bido igbo n'isi mụkwa m ụdị igbo nke ndị 1900 ụtụtụ jekwe nje esu mkwa ka esi asụ igbo na iwe ndozi ọdịnala ọ bụrụ na anyị nwere bụ na eziokwu n'ala igbo ka o si dị anyị n'obi ọ bụrụ na anyị nwere access we give ndị be anyị better igbo study free of charge igbo better igbo understanding education all across ala igbo niile our children ụmụaka na-ebigharị aka akwụgharị mekeshon ha nwere akara aka then ihe ọbụla ha rụpụta anyị egori ya supply gwa ya back refine na ya change the condition supply ya back but ụnụ amara ya onye bụ chi ụnụ don't ndị igbo si na mmadụ uchi ibe ya ụnụ amara chi ụnụ ndị igbo ga-ata ezigbo ahụfụ because ha kpụrụ isi eke ọwụ na ndị Hausa na ndị Yoruba nwere ndị mmadụ dị ka ndị ndozi ọdịnala be ha nkamatude ha pụọ na ndị Igbo mba ọha maka na fight ka ha ya sf gịnị nke na-akọdị ya ị ya why onye ofu excuse so cheregodi cheregodi mgbe in Nigeria is not possible <laughs> in Nigeria 1980 anyị nwere phone telephone na ma village in Nigeria anyị nwere um, water borehole all across anyị nwere road in Nigeria Igbo economy growing fastest in the world in nigeria igbo land is the best place on earth so nwanne ndị nwa ji aka gị dejisi obodo gị don't blame anybody ịghọtago all the whole governors na ala igbo destroyed those uh, those uh, those borehole those telephone land phone those roads ọ bụ ndị igbo ka ha hụ ndị hausa na ndị yoruba yes na mgbe ọ bụ na izubere ochi na ama amadioha bịara gị ụgwọ were gọvanọ ahụ wee tinye wee gwọọ gị ịba ọkwa the same mind not the same mind na the mind can take any shape a spirit can take any shape to gwọra gị ịba ị na-eche mgbe polisi ga-abịa ọhamị ga-abịa mba ọ ga-aghọ mmadụ ọ ga-aghọkwa mmadụ si na odịgwo mmadụ ọzọ bịa as opposition gwụọ gị ezigbo ịba na gochinte na aga ezu onye ha agwa gị ịba ị nọ na amerịka ịrụsị ọrụ rụsị ọrụ rụsị ọrụ enweghị one naira na amerịka enwe one naira na naijiria enweghị one naira na amerịka 20 years in amerịka no guarantee in nigeria in diaspora ị na-achọgharị ka ndị na-ekwu maka eh, freedom ka ga-esi separate na naijiria ka ị tụọrọ ha ego ị chere ọrịa tinụ bụ nsogbu gị gịnị mere ndị nwanna amerịka na-arụ ọrụ sint enweghị isi ebute nwere ọ naijiria mere ị nọ amerịka 20 years enwe ihe naijiria stọpụrụ gị from amerịka doing ọ naijiria na-achị amerịka ịnọ british for 30 years ọ naijiria na-achị british ọ ha nwere ihe nwere ihe metara british for 30 years ọ naijiria ka ọ ya o e nwere ndị gara gara America since war na during the war 1975 ha na complain kwe na naijiria ọ na-adabekwa naijiria since ahụ naijiria adịghị mma ị na America since 1975 si na naijiria adịghị mma how come ị nọ na naijiria ịbịakwa kemgbe last time ị ga naijiria onye nọ british since how many years asị naijiria adịghị mma nna biko ndị adịghị na-aka ụdị ahụka epis kwa nigeria ka ndị a na-aba mba na-egbugheri mgbe a na-egbu ndebe anyị na south africa epis kwa nigeria ka o wee bụrụ plen bunye je bute ha unu niile a na-ekwu okwu nwere kontribut anything ije kpọnata ndị bụ na a na-egbu na south africa mba nta a na-egbu na Malaysia orukwu echi na ofu onye bụ n'ikwe je butekwa ha from Malaysia bunata ha ọnụ na-aka nwanne egbebere ugobere nke si ibe ya ebere nkụkwa ya ọwụsara nku ya akwa ya na otito ga-etokwa ya n'ọnụ so ọ kara ụnụ mma na ụnụ were amadi ọha hiri isi ka m nsogbu anyị iti were amadi ọha hiri isi nsogbu ga-ebe 50 pesentị nsogbu ga ebe 50 percent because njọ gị at least 50 percent of your your evil mind will go away because ị ga na ihe eze ịchọ ime ihe ịta ya eze ịchọ ime ihe ịta ya eze before eme ya at least iche ya eche ichegoro nke bụ iche because at least ị nwere mind na you can think our program na-abịa a ga-ejekwa akwụkwọ ị ga-eje akwụkwọ na exam you will repeat the program otu isi repeat every day otu isi aga school ndozi ọdịnala the program ị ga-aga ya otu isi aga school every day by day you must do the same thing until you become perfect on it until you professionalize it nke a ka na-emegodo ewu nwanne anyị ka na-akwụ aka anyị ka na-akwọ binsi anyị ka na-akwọcha binsi akwọ mgbe akwọsịa binsi ọwụ na binsi a na-akwọ oge ọwụ na akwụsịa binsi then we begin a practical work onye ọbụla bụ onye ndozi ọdịnala then ka anyị ga-emezi implement those things na asịsị ile ụwa nje iyi ụwa ibi ugwu all those things will causes you have to pass to make you onye Igbo because you all classify they are classifying you to become all classification if not nwanne nwere ihe mere gị onye Igbo and enweghị ga-eme onye Igbo all those things ga-eme gị onye Igbo then iburuzie n'ezie enu ịghọtago buruzie onye ma ihe onye eji ama atụ Igbo bụ ihe eji ama atụ na ọ bụghị ihe eji aka ọnụ kịta anyị si na onye igbo ịbụghị onye isi eji aka ọnụ zara ndị igbo ndị ndị marginalize onye gwara gị takpịchi ọnụ nwanne ịpụ na line the consequence of line bụ ihe na-afụ so onwere na-emega anything ọ the consequence nwanne cause and ihe ọbụla nọ n'ụwa ọ cause and effect jụọ ndị kere mara ihe gị ihe ọbụla ị mere n'ụwa there is nothing happen by surprise enwere surprise nwanne uh, something that occur unknownly anything ọbụla mere na nwere origin ka ndị ndị awụsa na ndị awụsa na-achị nna ma wute ndị ndị ofe mmanụ na-eri amala na-achị ụnụ na nwanne maka ọ na-asọ oyi nwanne nkwe na-asọ oyi ndị na-achị atọ na-akpagharị n'iro na-enweghị ebe obibi Unu na-ekwu dị ese ihe anaghị eme ụnụ ha si ebe nwa bịa ha si onye na-ekwu datin na esi akụ asị ebe nwa bịa onye a nọkwa na amerịka 20 years o ọ nọ na england 20 years amerịka ọ na ekele m kwa na nwa ya bụ onye amerịka ọ na ekele m na nwa ya bụ onye amerịka bọtụ ndị anụnwa nọ ebe a abụghị ndị ha si esi wee bịa mana abụrụ na amerịka bido gụba gị datịn ke ha kwanye ofe those things this is the reason why the world rejected you because you are wicked. onye na-ekwu ihe a nwere ike o nwere plot na Lagos o nwere plot na Lagos nsogbu adị o nwere ụlọ na Amerịka nsogbu adị but na his own land ọ sị na ndị agha bịara abịa enwere ihe na-adịghị mma ogwugwu nwere ike iche n'uche but ọ dịghị mma ikwu na public bikos onye ahụ ị na-agwa ya bụ mmadụ o nwere uche ọ na-eche uche ọ ga-asị dị ka this guy ọ na amerịka enyere ya permanent site na amerịka ọmụọ nwa na amerịka even some of them na na europe ha sị na ndị ugwu a na ha bịara abịa ha abụghị ndị naijiria but ndị a nwere ike dị ha nọ na five generations na ala igbo ka ha ka gị mara your village ndị ị na-asị na ha bịara abịa ka gị mara village gị ndị a bụ ndị gagoro ala igbo for 20 50 years wit okwu ịma ebe a na-akpọ ọka ijegha n'ọka mbụ ndị a ji ụkwụ si gaa igbo niile for 15 20 years weta ụkwụ the whole igbo land whole igbo land weta okwu nke nwa na onwe gị maghị ebe ọka dị ezere <laughs> ha bịara abịa nna ndị mmadụ nwanne aga m eri nri na ihe na-eku ume na nkwa na anwụ ọkwa na-ekwu okwu okwu agbanyere ndụ aka aga m erizi nri ọkwa ị na-eri irighị nri taa mana ụmụ ụmụnne m na-ekwu nwere ike for you for me ihe a m na-ekwu ebe a kara m karịa nri ya that's why njiwe na combine the two ọ bụrụ na m enweghị ike ije rie nri a richie ya ọfụma ṅụọ mmiri n'ọrụ onwe m mba but I feel m na si ihe m na-ekwu na-agbanwe ndụ ndị mmadụ so ọ kara m mkpa na ndị be anyị gbanwere pụọ ndụ bi ezigbo ndụ bara onwe ha uru ọ bụghị mụnwa bara onwe ha uru na ezinụlọ ya ọ kara m mma I will be more happier na m nwụrụ nwụọ nwụọ in peace that na legacy ndozi ọdịnala hapụrụ will remain forever and ever I am more happier like that because this thing we say here will remain forever and ever people will listen to them in future to come hundred million years to come fụ na anyị edisivu ndebe anyị fụ na enweghị mgbe anyị gwara ha okwu asị fụ na enweghị mgbe anyị gwara ha rụrụ aka ma eme ihe ọjọọ dị otu a mba sọsọ ihe anyị gwara ha hụ na nna nna anyị nwere ihe ha debere ka anyị dozie na ewere ya pụọ ndụ nwanne this our case will remain forever and ever ihe ọ bụla e mere n'ụwa will remain forever and ever anything e mere so but life according to we judge you ịghọtago according to ihe ọ bụla e mere so awụzi na anyị na-eme destin na just to have repercussion just the same time no anyị na-eme ya to have the future judges so future ga-ajọja judge ah, some children ga-etokwe in 100 years time will listen to this thing and use it as their own way of understanding and move ahead o nwere ike ime ha ha ga 20 million miles ahead of ihe a kara ịga because ihe a nụrụ anyị kwuru ihe nwere ike amụbeghị ndị aha amụsef the beautiful ones are not yet born enwere ike ndị gaga eburu e ihe anyị anyị na-ekwu amụbeghị ha sef maybe but its truth can spark a truth one single word can change a million lives one single word can change million lives but mba mana n'afrịka ihe ọbụla bụ girigirigirigiri ihe ọbụla girigiri mana na ọ bụghị kirikiri ọ bụghị kirikiri eji ha ebuka m ibanye nsi ukwu na ndị nke atọ gbuo onwe hmm. ọkwa stu stu stu ebek rie ebek nwanne bekiri ya ọ na-abanye abanye and ọ na-adị mma agụ ụgwọ gị wee rie nri na-abanye abanye na-eri ọ na-abanye ihe a bụ ihe m chọrọ ka anyị nọdị na own kọmuniti community ndị ndozi ọdịnala bụ ndị nsọ ala Igbo adịghị ịpụta n'ihu ya adịghị na-eri detin nwere ike ife anyị na-agafe zi nna ka ije ọsị nwanne njọ ịnya gị o were ngaji tọn o bidoro ibe nwee ike akpọọ okeke na-ere tombo na ihu ya dị ebe ahụ si ya wetara ya ụgba na egede wetara ya ụgba na egede tombo nkwụ enu dọsa a na-eri na aṅụ akpọọ ife ife ifeanyị abịakwa ajọin ya a na-eri na kọmuniti anyị nwanne ọ na-abụ ihe ọjọọ ọ na bụ ihe ọjọọ kedu ihe mere ihe ọma ji wee anyị nsọ nwanne ọka nke na-eri na spen onye a na-eri na Gambia onye nke ọzọ na-eri na Japan nọ na amaka ihe ọ bụ ezigbo ihe onye obere ihe eme nwanne hai tụfu ya kpa mgbe ekwe m ga na-agbara ihe ọjọọ ihe ọma ọsọ bifo ọsọ ndị isi ojii ka a na-akpọ chuga n'ọnụ ọsọ ọ na-elu ya elu nna <laughs> nwanne ife a na-eme eh. adịrịzi onye i kwuru a na-eme adịrịzi mana anyị abịago bụ na anyị abịago anyị gwawo ndị ndozi ọdịnala igbo anyị abịago bụ na anyị abịago ihe anyị chọrọ bụ one igbo one family one igbo amadioha the foundation mmadụ agaghị agwazi because na that course that akwụkwọ anyị na-ekwu okwu this akwụkwọ education anyị na-ekwu okwu you will found everything about amadioha completely ihe mere ya amadioha and ọ bụrụ na ị chọrọ ịgazi fọda independently you nwee foundation to study these natural forces how to use them to develop ụra anyị plan na ụgbọ mmiri ọ wụzi anyị nwa ga-eme nke ọngụ ya emezie ị ga-arụ anyị rụọ nke anyị rụọ nke gị na at least anyị enyego gị information then you must pay Igbo back because of this thing anyị nyere gị then you give us develop from that thing anyị nyere gị i develop higher from it onye na-enwe ihe ọbụ enwe agwafụ gịnị ka <laughs> nke onye nyere gị ga-eji arụ nsogbu a na ụmụ ibe aga m eje ka njem ihe ọzọ echi anyị ga na-ewetara ụlọ ozi ọma echi anyị na-aga na redio na fm ma ihe akpọzi redio ahụ akpọ ọwa onye ma anyị afa redio ahụ biko ya kwa m m ịma na ihe bụ n'isi ka nkụ si ọwụ na ha na ndị isi redio anyị na-aga na fm echi anyị ga-epostu the fm na na our facebook and igbo heritage so biko anyị chọrọ community service ndị jere na anyị igbo tuduko kpakpando ehe nwanne mmadụ kpakpando redio kpakpando anyị na-aga na kpakpando tomorrow 3:30 in the afternoon evening kpakpando tv eh, radio anyị na-aga die tomorrow fm 2 anyị neediri kọmuniti organization na our land community organization we need our men to come out and take responsibility for their own life ihe ọma na-asọ dị unu nso ụmụ igbe mba ka anyị ga-afụkwa na echi ụmụ igbe anyị ga-afụ na kpakpando fm tụgboro